igbo ndị ọma ọ ga-adịrị mma ana m ekene ụnụ n'ụbọchị taa aha m brọda Paul Chigbo enwe ihe onyonyo m fụrụ wee nenekata ya o wee gbagwojuo m anya nsị na m ma eji ya bịa ka anyị manyekene ya ọnụ obere maka na mmụta akasị o nwere onye mazụchara ya ncha ọkwụ na hụrụ ihe onyonyo a na-eme n'akụkụ ebe a dị ka anyị si wee nụ na efe abụ nwaanyị ụmụ ya rapụrụ o wee nọọ n'afụfụ wee nwụọ dịka esi wee kọọ anụrọ m ebe o mee anụ m onu ndị ezinụlọ ahụ mana ọ bụrụ na ife a bụ eziokwu nọ from the right source nke bụ eziokwu na ya achọpụtago na ndị nwụrụ anwụ na-afụ ụzọ ya bụrụzie nnọọ na ụfọdụ na ike adọrọ ha onye ka o ji dị mkpa mmadụ ịdị ike na mmụọ iru okwuba aka gị ọtọ nwee obi dị ọcha maka mmadụ megide gị na ndụ a wepụ gị na ndụ a Ije n'ụwa mmụọ kpaba ike mmadụ dị ndụ ama gbochi ya maka edekọta m ka nwaanyị a si na-eme ire ịfụrụ dimkpa onye bụ akpati ozu a nke ka nke bụ ụlọ o ji ekpọrọ isi e nwere patikula haus mọdụ haus o bu ha na-eje na ya ma ọma ife dị n'ụlọ ahụ o megide ife kpọtuo ụlọ ahụ ụlọ ọzọ mmadụ nne ya na ọ ka na-abịa m wee na-ajụ ọ bụrụ na eziokwu na arapụrụ nwaanyị o wee tagide afụfụ wee nwụrụ n'afụfụ kedụzi uru ọba na-eji ego bịa na-akwụ ya n'ọnwụ ada m enwe mmadụ n'ozu chineke ekwe na ana m enwe na ndụ imerụ mmadụ ihe na ndụ onwe eke na okene ọ bụrụ na ụmụ ya meri abandon o wee taba afụfụ eziokwu na o nwere ndị nne ada emetachi ya mana ya mee ndị ụjọ wee kwụ ụgwọ njọ afụfụ ọ nọ na ya wee nwụ ọ takwara afụ wee buo ofu nwa naimons wee mụgide mụọ ụmụ one jee na labour room kụọ aka n'ụzọ ndị mmụọ ebe na-eri isi nne na nwa isi ya na ụmụazị pụta ọmụ anya abalị breastfeed ha ahụ ọkụ ime abalị gbaa ha ọgwụ mgbochi weta preventive measures immunization kick polios agbacha ife niile a wee zọba ụmụazị ha wee dị ndụ wee na-eto ewere ọnụ na-amịcha ha imi na-eyibe ha slippers mgbe ha amarọ left from right kpọje ha skuul kpọje ha ụlọ ụka e zụgide zụchaa o nweghọdebe mama esiri emeti ya a gwara unu na osu o wee ghara ericha na unu ncha amaosu wee mụcha unu wee rapụ unu onwe ebe o siro metụ ya ekwesịghị ịrapụ ya o wee nwụrụ n'afụfụ o nwee ife ọ na-achọ na dis building ụna ọ na-akpọrie nwere ife ọ na-achọ na ya ọ kpọgidere kpọrie ya ọ bụrụ ebe a chọrọ ini ya ọ dọkpụrụ ha jewe ebe ọzọ eji m ife a cheta o nwere ambụlansị bụ akpati ozu wee nwee asidenti saịdị ọkụzụ aha one ma one gara aga akpati ozu wee fesa na meru ozu wee tọgbọ na ana nkịtị hold up ebe niile obodo wee siri ejekwa na mọchụarị kpọwa the morticians the mortuary attendant wee bịa buru kaikai kpụrụ ọmụ n'ọnụ were ịtarị bịa mewe amansi mechaa amansi weta eriri kewezi akpati ozu gbara pisis kechaa bacharịa mba dọọ ya na moto maka onye na-azụ ụmụ anụmanụ ọ na-ama ọrịa ya ha nwa ma asụsụ ha sọrọ ya ha nwa ma ọ na-ana ife ha na-ekwu mana ama m na mmadụ nwụọ na mmụọ ya na-anọ ya ganye na-adọnye ya n'ala ejego mọchụwarị jụọ so many morticians akọwarụ m ya n'ọnya kpatara onye dibịa mejọ ọgwụ bịa na mọchụwarị bịa n'elu ozu ọ bụrụ na onwe onye imejọrọ aka gị dị na ife merụ nna gị o wee nwụọ nwụọ nwụ maọbụ nne gị isoro bi nenye na mọchụwarị ọtụtụ abịaghị iji aha anarughọzi ọtụtụ kwacha ozu ha atọrọ atọ ha nwụọ ọnwụ ike ife ife ndị nọ na mọchụwarị gwacha m akpati ozu fesa na main enwetara ozu iwe na-ewe maka spirit ha na around the corner the dead are not dead i tell you enwe nke mekwara ọnwa gara aga mmadụ kpọm na-akọrọ m zitere m ya nwa okorobịa nwụrụ ọnwụ ike egburu egbu n'obodo ebupụta ozu ụbọchị a na-enyi ozu anya mmiri dị fresh dị ozu n'anya ị mana ndị tinyere aka gbuo nwa okorobịa megidere ife jee kee ya ụdọ na mmụọ jee gbaa ya chen ndị mmadụ na-eje ije ha na-eji haya crime wee kọva the one ha mere eme For you to cover your crime, you need to carry out the higher crime than the initial one. For you to cover up your crime. Negodi ide nwaanyị a na-eme, obi adọrọ nwaanyị a mma. Obi adịrị ya mma ife abụ riot ka ọ na-eme. Ọkwawa human squad. Biko ụmụnne m ka anyị nwere mmadụ na ndụ ọ bụrụ n'ọnwụ. Onwe aka ihe nyere mmadụ nyere ya na ndụ nyere ya na ndụ ma ndị nke a na-apụtacha ejekwu nwaanyị ajadu ụfọdụ jewe nche abalị abakwu nwaanyị ajadu ọgwụ na-afụ ya na ndị mmụọ na-afụ ụzọ Ọ na-afụ gị ya ọ bụrụ na ọgụ a nwaanyị ajadu na-eme ifesa ọgịnụ iche na di gị anwụọna ọ ka na-afụkwa ụzọ ka anyị rapụrụ mmegbu na mmegbu ajọka mmegbu ajọka ọ bụrụ ndị nne na nna ụnụ emejọzikwa na ụmụ unu akwụkwọ nsọ kwuru ya ekwu do not ofe their children akpata n'anya emewapụ ụmụ gị obi ka a ghara agbarapụ na gị maka enwere onye obi ya na-anabata nke ọjọọ ka anyị bụ igbo fụ na onwe anyị n'anya ama m ndị nọ n'ọrịa taa marụ ndị agụụ na-agụ taa enwerozie ndị hope ọ bụ na inwe ibu onye nwanne gị otu ịtabiri inye nwanne gị o yi enye ya hope onye gosi egosi ya sense of belonging hand of fellowship e, agụụ nwere nchekwube ada egbu egbu mee ka ha nwee nchekwube kọọ ha na mana enwe ndị nọ n'elu ya na-emegide onye agụụ na-agụ na-emegide onye ụwa na-atụ n'ọnụ ọ na elu ife a ka ọ na-aba nọrụ ịfụ na mmadụ anwụọ afụrụ ego eji enekwu ya afụrụ ego eji kpọrọ ya je ụlọ ọgwụ ụfọdụ ndị ụka na-anụ ụtụ ebupụta akwụkwọ rejista gbakọba ụtụ onye afụrụ ego eji wee kpọji ya ụlọọgwụ ọgwụ ị bụrụ ha na man of God i wee mee ụdị ife a n'ụlọ ụka gị ịma na ịbụ antikraịst nke bụ eziokwu mmụọ chukwu anọghị gị n'ime onye ọna nọ n'ụlọ ụka ụtụ ọna dị mkpa onwe ya nya tụọ ejiri aghụghọ efe chukwu ejiri ebi ndụ mana mmadụ ewee nọ n'afọ wee nwụọ ewee bunye rejista gbakọba ụtụ onwe ndị metụta ma emeri ya mfe n'isi onwe onye ma mgbe ọ ya bịara ya ọgwụ onye ọbụla ji nke abịa egwu ọha ya agba ọkwa ifuru ọnwụ egwu ọha ya agba ka ọ bụ ofu nwoke a na ọgọ na nzukọ wee nwee mkpa a ya eji ebe 300 and something thousand wee zụọ ya ndụ o wee kpagharịcha onwe ha onye nyere ya aka mana nzukọ ọ nọ na ya na-enye 2 milion naira death benefit ọtụtụ nzukọ na-eme ya ife ji wee na-akụzi nkụzi a ka isi na-amụta ife maka mụ nwa ada nọkwa na nzukọ ya bụ echi achọọ m afrọ ewerụzie ego weta n'ọnwụ nye m ya na ndụ ka m were ya bara onwe m uru na quality life na-eme mmadụ ọtọ atọ ejiri afọ anya isi edebe ya na enye ya nwunye onye ahụ na ụmụ ya na gburu ya ma na echiche gburu ya e, ọ nọ na death crisis o ji ụgwọ o wee tụọ ya stroke edebe ego ahụ ekwesịrị na most of the meetings anyị adị enye benefit 70% na ndụ ọ bụrụzie 30 achọ onye ahụ afro ewere ego ahụ eji wee kwa ya debe na ndụ wee gbuo ya ọrịa egbuo ya this man jee na meeting wee jee gwa ndị meeting ha nyere ya aka ha jụ onekwe ya ka ọ na-ene ini ya anya getting closer to his grave o wee jekwa na mitin asa ha nyezie ya ego ha ya enye ya n'ọnwụ ka o wee jezie onwe ya n'ụlọ ọgwụ ha denye afọ ya n'afa ndị nwụrụ anwụ ọ bụrụ na ọnwụ ha bịa na akwamozu imagine such a sorry state a pitiable situation ọ bụrụ sọsọ ka uche mmadụ ha gbakọọ ọtụtụ nzukọ a na-eme eme taa ọnụ ọnwụ ka a na-eri uri ya ịya atagide afọ jegide mitin kọgide ọnụ tụgide alụ tụgide ụtọ uche mbọsọ ọbụla ịdọbiere ụdọ ewere ego o nweghị uru ọ baara ife ọ na imere mmadụ n'ọnwa enweghị uru ọ ya nye m na ndụ nwa ekere ka m kene gị ana m asị chineke ka onye aka ka mkpụrụ obi nwaanyị azụ ike maka e mewara nwaanyị obi onwe ife o mere amarọ m mana ọnọdụ a nọ kịta nke a bụrụ mba anyị na afọdụ ife a ụfọdụ nwere ike na prank ọ bụrụ prank ọ ya esi onye a na-akpọrọ ụlọ biko ka anyị sisa ihe onye a ka anyị si na-enwe mụta ife aha m brọda Paul chigbu ka ọ dị the best of all.